emewe anyị alụ vemewe anyị taatị ndị ọcha vemewe anyị evritin ụdị ntụ sibe n'ọnụ apụ nke vatụchali ọkwụlụ iche na onye ime n'igwe eze a na-ekpesiala ọgụ chukwu bi n'eluigwe ji ụwa mere ebe mgbakwasị ụkwụ onye ukwu na ọgba agha papa na enwena ụwa ikeleke na-ekwe n'ụwa ikeleke ka ndị ọcha jideli kpụdo isi n'ala onye nwe m a m ka m wụọ ndị ọcha n'aka gị maka na ọsọ gị sọ gị bụ chukwu bụ onye yi ikpe anyị na ndị ọcha ikpe anyị na-ava dị n'eluigwe ibe niile dị n'ụwa anwa bụ nke jon jojoba avọ ndị ọcha agọkwala anyị si na anyị bụ ndị isi ọjị na ndị isi ọjị ma ofuma mmara si nọ nkebe na ọva nwee nje ekwensu ekwensu bụ ezigbo avia bụ nje lucifa mgbe ọ nọ n'eluigwe na ọ na enwe ọcha bụla njem o wee yiala anọ oyili chukwu ji tie nye mmanwụ wee chụda gị ya n'ime ọkụ mmụọ mana ndị ọcha bụzivakeli nsie vaje gote penti gbaa anya penti nji si na onye ojii lucifer ọ na-eji oji ọkwa ọcha ka ọ na-acha ọkwa onye ọcha ka ọ bụ ka ezi ka esi chụdata ya n'ụwa unu kelee pentie wezieli penti nji wee tee nye mgbe afụ niile ọ nọ n'eluigwe ọ bleaching cream ka ọ na-ete ka ọ bụ ọganik ọganik ka ọ na-ete kama unu ya ekweli na nwanne unu bụ lucifer unu gọkwalịa ndị oji kama unu ya ekweli na senior broda unu na ancestor unu bụ nya bụ ekwensu unu gọkwalịa ndị oji ife ndekwa na-atọrọ m amụ ịfụla m n'iru m ivụl ukwu eze m mgbaweziela anya ime mmụọ gị na eve anya kịta na ife niile eselese bụ enjels ndị anụ n'iru chukwu na-enye ekene ụtụtụ evivio anyasị bụ ndị ọcha ma ovu mkpụrụ onye isi ojii a ya dozie imi na ndị isi ojii a na-ejere eluigwe na anyị anụkwuru n'eluigwe mana oluo n'ọkụ mmụọ vaje ese ọkụ mmụọ vasa anyị na anyị juru na-evu vasa anyị na anyị bụ ndị isi ojii jụrụ n'ime ọkụ mmụọ unu si m ewo n'iwu ndị ọcha ikpe anyị na unu bụ n'eluigwe ka n'ekwentị ọzọ va na-atụ na-aba anya mmiri bụ na va sị na mongo park bụ nya discover river niger tupu mongo park evulu ezi gala ajụ ajụ si obodo ya wee lụọ n'ibe esi na ya na-ediscover river niger kedu ibe ndị nna nna anyị nọ ndị nna nna anyị kedu ibe va nọ ndị ọcha raa ntụ rapụnị na onwere ifunu ji ntụ eme ranị ntụ onye asị anya raa ka oji nyọmali na ka oji ajọka mbọ ana m ekwuzikwanị ka mmadụ